Ụmụnne n'ime Chineke, ka udo nke Chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu, n'aha Jizọs Kraịst bụ Onyenwe anyị. Amen. Abụ m ezi nwanne na nwoke Obichukwu ebere Eberechukwu. Ọ bụ site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry, aka na ndị Baptist mishonary Association nke mba Afrịka gbara gburugburu. Ọ bụkwa site n'ime ụlọ Ogueru nke dị n'ime Ibadan, Ọyọ Steeti, n'ime naijiria ka ozi ọma si eru unu nso n'oge ugbu a. Ka Chineke gozi ọnọdụ anyị n'ụbọchị nke taa, nye anyị ngọzi pụrụ iche, ọ kwụsịkwana amamihe na nghọta ka wee bie ezi ndụ dị o wee kwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị anyị. Amen. Anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ịmụta ihe nke kwesịrị na ya mmụta n'ilebakwa anya n'akwụkwọ nsọ dịka o wee kwesị site n'ego. akwụkwọ Mkpughe isi nke iri na abụọ Mkpughe isi nke iri na abụọ amaokwu nke iri na otu Mkpughe iri na abụọ amaokwu nke iri na otu Revelation 12 verse 11 ọ ndị ahụ wee merie ya n'ihi ọbara nwa atụrụ ahụ, na n'ihi okwu ama ha, ha ahụwekwa ndụ ha n'anya ruo ọnwụ. Ka Chineke gọzie okwu ya, ka ọbara n'uru n'ogodo ugbu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị Amen. Na-ịga n'iru n'ụbọchị nke taa, ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ mmeri site n'ọbara Jizọs. Mmeri site n'ọbara Jizọs, ya bụ isi okwu anyị. nke taa. Na mbụ, mgbe Chineke kere ụwa, ọ gọziri ụwa ofuma O mgbe ndị ebe na Ken chọrọ ịchụ aja inye Chineke dị ka o si wee kwesị na mgbe ha. Ken nyere Chineke ihe nke ihe si n'ubi ya wee pụta dịka iji ihe chụrụ ya aja ma aja nke ọ chụrụ Chineke bụ aja nke rụrụ arụ n'ihi na ji ebetara na ihe nke na-ekwesịghị ekwesị na ihe adịghị ezi ụtọ bụ ihe o ji wee chụrụ Chineke àjà akwasoro ka ka mata na aja nke ya na-anabata ha ma Ebel bụ nwanne ya nwoke ji anụmanụ nke nwere ọbara wee chụọrọ Chineke aja wee kwefu ọbara anụmanụ ahụ Chineke wee nara ya nke ọma dị ka aja nke a anara nke ọma n'ebe a ka mmalite ihe dị n'ọbara si wee dị na mgbe ndị Izrel nọ n'okpuru ndị Ijipt na Fero mgbe ha nọ na na ife ha Chineke mere ka mgbe o ji eme ha mgbapụta mgbe o ji akpọrọ ha n'ala nke ha na ngwa o wee gbuo si ha gbuo anụ nwobere atụrụ nke ha ga-eji ọbara ya wee metụ n'ọnụ ụzọ ọnụ ụzọ ámá ha ha wee rikwanye ya ya na ya bụ na ya fụ ọbara nke a na ya nwa ga-agabiga n'ihi na abalị ahụ dịka o si wee gwa ha na a ga-eji na ihe ọnwụ ga-adabanye dị n'ala Ijipt nke e wetara ha ọnwụ na ndịpịa ile anyị fọ na maka ọbara nke ha nwere n'ọnụ ụzọ ámá ha mere ka ọnwụ ghara ịbụ oke ndị Izrel na ụmụazị Izrel. Mana ọnụ ụzọ ámá ọbụla n'ime Ijipt, n'ala Ijipt nke na-enweghị akara ọbara bụ ndị ketara oke ọnwụ n'isi anụmanụ ha niile. na n'isi otu nwa izizi ha n'ihe niile o wee bụrụ gịnị ihe a bụ ọbara nke na-akpa oke ọbara nke na-eweta mgbapụta ọbara nke na-ekwu okwu ebere elezi anyị n'ebe anyị gụpụtara efu na ndị nke a bụ ndị nke nwere mmeri site n'ọbara Jizọs, bụ ndị nke a gbapụtara site n'ọbara ọbara Nwa Atụrụ bụ Jizọs Kraịst. Chineke nyere anyị Jizọs Kraịst n'efu, o wee bịa wee jee ozi n'ụwa kụziere mmadụ ụzọ nke Chineke, o wee sị na ya nwa bụ eziokwu bụrụ ihe na ndụ, na dịghị onye ọbụla Nke ga-ahụ chineke ma onye ǹke ya na-eze nke Chineke na ọ bụ site na nawa o wee kpọchigha ụmụazụ Izrel azụ o wee kpọọ oku si si bịakwute ya bụ ndị ọbụla nke buwere ibu dị arụ, ndị nke ibu mmehie na-anyịgbu ọ kpọrọ oku a na onye ukwu na onye nta ma ndị gụrụ akwụkwọ ma ndị na-amaghị akwụkwọ ma ndị nwere ego ma ndị dara ogbenye ma ndị nke dị elu ma ndị nke nọ n'ala onye ọbụla ebe ọbụla nke si ebiri ebe ọbụla nke si n'ọdị okwu a dịrị onye ukwu na onye nta dị ka o si akpọkwa ọbụla dịrị n'ụbọchị nke taa ọ na-akpọ gị gị onye na-ege ntị ọ bụ na inyebeghị ndụ gị nye Jizọs Kraịst dị ka na nzọpụta gị okwu a dịrị gị n'ihi na ihe a bụ okwu kachasịnị nke Chineke na-akpọ site n'ọnụ nwa ya bụ Jizọs Kraịst n'ihi na ndị nke ọbụla nke zara okwu a ọbụla dị site na mbụ nwere mmeri n'ime Kraịst nwere mmeri site n'ọbara ya nwere mmeri site na ịmata nwa ya dị kwesịrị ekwesị n'ihe ndị a niile Chineke wee nye anyị ohere dị iji wee mata nwa ya ohere a dịrị onye ọbụla dịka gị mgbe chineke kwuru si ihe ndị a niile o wee sị onye ọbụla nke nabatara ya na onye a ka enyere ikikere iji wee bụ ụmụ chineke ị na-achọ ike n'ebe ike na-adịghị ị na-achọ mmiri n'ebe mmiri na-adịghị o nweghị ụzọ ọbụla ka ị eji baa na ndụ ọzọ na-abụghị site na Jizọs Kraịst mmiri a wee bụrụ na etu a ndị Izrel si wee nwee mmeri n'ebe ndị ọnwụ dị n'ala nke Ijipt n'oge nke ha etu a ka ụmụ Chineke si nwekwa mmeri ọbụladị n'obodo anyị nke a ọbụladị n'oge nke anyị a site na gịnị site na ọbara nwa Jizọs Kraịst n'ihi na ịkpọwa kwuo ọbara ọbara a na-eweta ike ọbara a na-ekwu okwu ebere nye n'isi onye ọbụla onye nke kwere ekwe ọbara a na-eme ka anyị pụọ n'uru n'ihi na mgbe a kpọbụ Jizọs n'obe nke Kalvarị ọbara ya wụfuru na mmiri ọbara nke a bụ nke sachapụrụ njọ na mmehie nke ụwa na onye nke kwere ekwe o wee guzie ndị ajọ omume na ndị ezi omume o wee guzie ndị nke na ote aka na ndị nke nọ nso nwanne nwoke na nwanne nwaanyị gị na-ege ntị ị nabatawo Jizọs Kraịst dịka onye nwe na nzọpụta gị mgbe aha gị abụ kpọọ oku ma tie mkpu banyere ọbara ọ bịa na mmezu n'ime ndụ gị obere mmezu n'ime ezinụlọ gị obere bịara mmezu n'ebe ọbụla nke na-akpọku ya n'ihi na ọbara ha ka dị ike ọ ka na-ekwu okwu ruo n'ụbọchị nke taa ọbara ebel mgbe nke ochie na-ekwu okwu maka ịbọ ọbọ banyere ọnwụ nke ike nke ọnwụ mana ọbara nke jizọs ezi akwa ebere n'isi gị na n'isi m na n'isi onye ọbụla kwere ekwe wee na-asị ka emere anyị ebere ka elee anyị anyị ebere ọ bụrụ na ikwere na ọbara a ga-azọpụta gị ị ga-enwe mmeri pụrụ iche ị ga-enwe mmeri n'ike ọnwụ ị ga-enwe mmeri n'ike nyanya ị ga-enwe mmeri karịa ike nke ajọ mmụọ na nke ajọ mmadụ niile n'ihi na ọbara mere mme ka ị pụọ n'uru dị ka o mere ka ndị izere mgbe ochie na agba nke ochie pụọ n'uru ya pụọ n'uru nke mmehie na n'uru nke enweghị ego na n'uru nke adịghị n'otu na n'uru nke enweghị ihe akụ akụ na ihe enwe enwe mkpa gị ọbụla bịa busilata ibu gị n'ikuku ọbara okwu ọzọ sị na ndị ya nwere mmeri site n'ọbara jizọs na na okwu ama ha nke ha na-agba mgbe ị kwupụtara jizọs dịka enweghị na nzọpụta gị ihe enwe mmeri site n'ọbara onye agbakwana ama onye azọpụtara azọpụta nke bụ mmeri pụrụ iche hulata isi n'ebe ọ bụla n'oge ugbu a onye nabata Jizọs Kraịst gị nwere nzọpụta gị mana ị chọrọ ịnabata ya ohere a dịrị gị ka anyị kpere Chineke onye nwanyị onye pụrụ ime ihe niile Chineke nke obi ebere onye kwuru okwu si na ndị nke bịakwutere nne na ha agaghị agbaga ngọzi ma ọlị na aka agharịpụkwana ha lee ndị uru gị ndị a ndị nke welatara isi ndị nke na-ewuru okwu gị ndị nke chọrọ ịbụ ụmụ gị onye nwanyị mere ha ebere Debanye afọ ha n'akwụkwọ nke ndụ, kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ. Mee ka ọbara a kwuo okwu ebere n'isi ha n'oge dị ugbu a. Mee ka ha bụrụ ndị azọpụtara. onye anyị, anyị kwere n'ihi eme nke a n'aha Jizọs Kraịst bụ Onyenwe anyị. Amen. Gị onye gere ntị, gị onye mere nke a. Ekele dị Chineke n'ihi inwe nzọpụta n'ụbọchị nke taa. Jidesi ike n'okwukwe gị nke iji wee bịa. Adala akwa n'azụ. Alakwana azụ. Egwukwana anya ụjọ. guzosie ike n'ekpere na isonye n'ụzọ nke Ndị Kraịst na ofufe ndụ matakwa na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akọ mgbaama ma ọ bụkwa na ajụjụ ma ọ bụkwa na ihe ịkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 0056719493 ma 081 329 111. Ka udo nke Chineke nke kachasị udo niile dịrị unu mgbe anyị ga-ahụ ọzọ n'aha Jizọs Kraịst bụ nwanyị. Amen.